ụzọ alọ biko o bilite ka o jee na ha tebụl ọgbakazie katọch gosi anya pịa maka ọdịrị isi ọ na ife ezi ugonna ọzọ ugonna bịanụ bịanụ bịanụ ọ na-akpọtara ya ee o nwere ife a chọrọ ka akọwa ebe mgbe ọ na-akpọkọta biko ka anyị were oge a were kpọlite biko mgbe ọ na-ebili ọ dịrị fecha fecha o were ndị ya wakwanyere ọkụ ewere ha n'afọ ụzọ ọ na-aza ife ọ na-aza o nwere ebe ọ na-ebe ọkụ ewere ha n'afọ ụzọ anyị na-akpọlite sọmọrị na chipsa dr ejikeme erin ụzọalụ the managing director general soldier ksc ọzọ ugonna ọzọ ugonna ekele the chairman Aderisha Club Odurisi. Daalụ, Ọzọ Ugonna. Ọzọ Ugonna, nnọọ.